na-abịagokwa oge anyị ji akpa nkata na oge anyị ji akpa ụgwọ n'ikoro tata anyị ga-aga n'iru ịkpa ka ndị Igbo na ndị enyi ndị Igbo na ndị agbata obi ha ga-esi bi udo ma na mma. anyị ga-enebanye anya ịjụ ajụjụ olee ebe inye aka anyị ga-esi bịa ihe anyị ji ajụ ya bụ ajụjụ bụ na ị anya n'aka nri maọbụ n'aka ekpe ọ dịka nsogbu ọgbara ya okirikiri ị na-anya n'iru maọbụ n'azụ o nwere ebe nzọpụta si abịa ebe ọ bụla ịzọnyere ụkwụ ọ dịka nsogbu mkpa riri nne mana etu a ga-esi wee zọnya bụ mkpa ọ dịka ọ fịara arụ anyị ga-ene anya uh, nesi anya ike na mba ofesi ịma na onwere nzọpụta maọbụ inye aka ga-esi na ụmụnne anyị ndị na arụ ọrụ ụlọ ndị nwere ike ya bụ nsogbu adịrọ ha n'ọbụ ụkwụ onwere nwere ha ga-esi wee nwee ike ịbụ inye aka ọ bụkwana na ha ga-abụ kedu ụdị inye aka ha nwere ike ime iji wee mee ka ala Igbo gaa n'iru dị mma ka nsogbu natara anyị aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ na mkparịta ụka ụbọchị taata bụ maazị Ejikeme Ọbasi na ụkọchukwu Austin Okigbo ụkọchukwu agaghị etinye ya n'aka gị ka iduru anyị wee ndị na-ege anyị ntị igbo ndị ọma na-ege ntị ya dịrị ụlọ mma dịrị onye ịlụ mma dịrị onye azụ mma mgbe ọbụla anyị ịkụrụ ụkpọrọ ihe anyị na-atụnye ọnụ na ya ka anyị leba anya otu ihe ga-esi igbo mma ka ọ dị ugbu a osuaghara na-esu na mpaghara ọwụwa anyanwụ nke Naijiria ọkacha n'ala Igbo na-emetụta anyị n'ahụ na-emetụta anyị n'obi anyị na-ajụ ajụjụ olee ihe a ga-eme ka ugo biri o teela anyị kpawara nkata n'ihe gbasara nchekwa obodo anyị akpọkuola ndị isi ọdịnala ndị ọchịchị ọdịnala kpọkuo ndị tawn union kpọkuo ma ọbụla dị ndị ụmụ nwaanyị ndị na-eme ọgọst mitin kpọkuo ndị ndu ekpere ụka dịka ndị ụkọchukwu ndị bishọps ndị pastọ na okenye anaghị anọ n'ụlọ ewu amụọ n'ọbụ ka ọ dị ugbu a ihe niile anyị nọ na-ama mkpemkpe ya ọ naghị emejupụtala ihe o ji adị anyị mwute bụ na o rubeghị ihe karịrị otu afọ anyị bidoro kwuwe okwu ihe gbasara nchekwa obodo ihe niile anyị tụnyere ọnụ na ya dịzi ka nnọọ ka amụma mara maọbụ ihe mmadụ rọtara na nrọ tete n'ụra ya wuru eziokwu ee n'eziokwu eziokwu ọ dịzi ka ndị nọ n'ụlọ anyị nọ ebe anyị na-achụgharị agụrụ na-achụgharị ego na-achụgharị ụlọ elu na-achụgharị ihe niile na-achụgharị ndọrọ ndọrọ ọchịchị chefuo ihe dịrị anya ka ọ dị ugbu a ọ dịkazi ala Igbo na-ekewa ekewa ndị ndị na-enye anyị nsogbu na-agba anyị ahịhịara bụ ndị anyị ụmụnne maazị Buhari na ndị Fulani na ndị Arụna na ha anara n'anya aka mgba na n'ala ka anyị ka na-emegharị ohu ohu anara anyị aka mgba chie n'ala oleezi ihe ga-afọrọ anyị olee ihe ga-afọrọ ụmụ ụmụ anyị olee ihe ga-afọrọ ndụdụgandụ na-abịa ndị a na-akpọ ụmụ Igbo ee eh, ihe anyị ji si ka anyị lebatukwu anya ka anyị mara ma ndị iwu ndị nọ na mba ha nwere ike nye aka bụkwara n'ihi na anyị eleela anya anyị akpala nkata anyị akpụleela n'eziokwu eziokwu bịa hụ dịka akụkọ ya na-akpọ World History elee ya anya na otu o siri dịrị na ndụ ndị Juu ọ bụghị ndị fọrọ na Jerusalem bụ ndị mere ejiri nwee obodo a na-akpọ Israel taa ọ ndị nọ na mba elee anya na India ka ọ dị ugbu a bụzi mba eji na-eji e obodo ha eme ọnụ na-akpakwa n'ike ma na nuklia pawa makwa na ihe gbasara azụmahịa na ọgwụ na ahụike ọ bụghị ndị nọ na India mere ihe niile ahụ ọ wụ ndị nọ na ndị mba ndị nọ na mba ndị nọ n'ụzọ ije wụ ndị nyere aka hụ na emepere India dịka e, mpaghara siti a na-akpọ Mumbai na Hyderabad anyị nwere ike ịga n'ihu na-ele mba dị iche iche ka o siri metụta ha na otu ndị nọ mba si nye aka mana isi ya wụrụ anyị jere sị ka anyị jụọ ajụjụ o nwere ka Igbo nọ na mba ga-esi nwee ike nye aka ka Igbo dịrị ka ala Igbo dịrị ndụ ruo na ndụrụga ndụ ndị na-abịanụ mana nke mbụ ka anyị maazị eji ka anyị si ka anyị tupu tupu anyị atụnyere anyị ekwuwado okwu ihe ahụ. enweela n'akụkọ ndụ ndị Igbo enweela mgbe ọ dị ka Igbo nọ n'ama echepụtala echiche gbaa mbọ mee ihe pụrụ iche nke wetara mmepe obodo weta nhazi weta ọganihu na mmepe n'ala Igbo O nweele <laughs> o nweele n'ihi na iburugodu ụzọ tụlee mgbe bekee batara obodo a na-akpọ Naijiria ha na ndị agbata obi anyị mekọwara ọtụtụ afọ tupu ndị Igbo amara na enwere bekee ọwụnagodu ndị agbata obi anyị nọ anyị nso nọ na-aga mmiri maka ara ekwuzile maka ndị e, ọdịda anyanwụ e, ihe dịka Lagos mm-hmm. ha ma Benin ha na bekee emekọtala kemgbe mgbe Igbo na-amadụghị na enwere ihe bekee mgbe ebidokwerenu chịkọtawa obodo niile si ha bịanụ ka unu bịazie zawa e, otu ọnda eh, briten Igbo wụkwa otu mba na-azụ azụ azụ ndị ọcha kpọbatara n'ihi na tupu Igbo niile abata si na ehe eh, anyị ole bụrụ nnọọ ihe a eh, Eh, eh, eh, British colony ndị ọzọ agamiele ọ mmadụ gara ofesi nọrọ ebe ahụ legharịa anya hụ ihe na-eme si hei ihe a dịkwa mkpa ahụ ka e wela ya ụlọ ihe dịka mgbe ọ oji ike ha zik ọtụtụ n'ime ha lataranụ jiwe ojii na-agwa ndị mmadụ bịa nụka unu ga gụwa akwụkwọ ịgụ akwụkwọ ọdịmkpa tupu nke ahụ eme ichekwa enu ọ ndị a gbatara n'ohu eh, na Amerịka bịara eh, eh, Sierra Leone ọ Liberia nọkwata dị ebe ahụ na-agbasa ozi ozi ọma n'obodo dị iche iche Baịbụl Igbo edere ele ndị derie gị wegha nke ahụ tupu alụọ agha mgbe e nwere Igbo Union ebe mpaghara niile ndị na-ebe ha nọ atụle ezi ozi atụle ezi ozi e mgbe a nọ na-ekwu na ihe ee Nnamdi Azikiwe ji nwee ike na-ekwu ihe machiri ya o mechaa ya alafere bụ na ndị na e, agbari ya e, na-agbanye izu jiri ihe na-agba àmà lekwa ihe bekee chọrọ ime lekwa ihe bekee ya bụ na enwere mgbe Igbo nwere otu obi enwere mgbe Igbo ma ebe a na-aga enwere mgbe Igbo kwekọrịta maka ọ na-awụ apụtasị chechecheche Igbo kwenu ugbu a haidu ma onye ghọtara na onye na-aghọta haidu bedie ya ma enwere ihe ọ pụtara maka enwere mgbe Igbo ghọtara na lekwa ebe a na-aga onye na aga ya akpụrụ nwanne ya na-aga ugbu a eh, ozi onye na nke ya onye na nke ya hmm. so ịza ajụjụ gị ee enwere mgbe Igbo ghọtara na onye pụrụnụ n'ụzọ ga bịa ji nwanne gị ka o soro gị hụ inside life oh. Disappointment, disappointment inside life oh. Impossibilities possible inside life oh. Inside life, inside life, inside life ikwuru okwu Igbo Union nke m chetara na e, ele anya ọkwa maazị Osadebe. Hmm. onye isi Igbo Union mbụ hmm. um, ihe Igbo Union ahụ butere bụ na ọwụ ya wetara ihe a na-akpọ Town Union taa mhm. n'oge ị na-ekwu okwu ya ndị gbasara ebe niile enweghị na ihe prọfesọ Obiechi na dere banyere nkọwa ya dịka ma ọkwanụ prọfesọ Ohuche mkpọrọ ibu anyị ndanda dịka otu esiri kpakọta ọnụ ịzụpụta ụmụazị anyị na agụmakwụkwọ mere ndị Igbo jiri gbapụrụ gbagide ọsọ a ọsọ anyị bidoro n'azụ gbawa gbagide ya gbakwuru ma gbafere ma ọbụla ndị bụrụ anyị ọzọ nke ọzọ abịa Igbo Union bịara bido butere ihe a na-akpọzi development town town development union development union ya were ịbịa ihe dịka na Lagos n'oge ahụ enwe ihe dịka Umugoma development union enwe ihe dịka Obo development union Nnewi town development union anọchahụ na Lagos anọ ha n'ebe niile na Port Harcourt na Calabar ma bụla dị nwa afọ anya the Oracle of African Literature Chinua Achebe dere ya Ụmụọfịa Development Union ọ otu ahụ ka esiri wepụta ego ejiri nyere Obi Okonkwo aka o jiri gụọ akwụkwọ na London mm-hmm. Development Union ndị a nyere aka weta mmepe obodo ya n'ezie ndị ajụjụ ịzara e n'eziokwu eziokwu the Igbo Union wụ e, ihe dịka okpukpu kpuchigidere Igbo niile abịa nwezie ngalaba ya na ọnụmụrụ ọbụla na obodo ọbụla enwe nke ha ma ọ bụla ebe ọbụla ha hụrụ onwe ha ma ha nọ na Lagos ma ha nọ na Port Harcourt ma ha nọ na Calabar ma dị ndị gawara ihe dịka Sierra Leone na Gabon ịzụ ahịa na ndị nọ na Cameroon ha nwechara Development Union ya n'eziokwu eziokwu e, ee eh, ikwuru ezi n'eziokwu na ndị Igbo nọ na mba enweela na m ihe ejiri mara ha bụ ịpụ ọkwana ya mara ndị Igbo ji asị na nwata ụkwụ nganga ka isi awụ nọ n'ụlọ ihe ama mere na Igbo jiri kweta na asị na onwe ihe dị ka njegharị onwe ihe dị ka mkpapụ maka njepụ amaka n'ihi na njepụ na-ewetara anyị mmepe anya anya ahụ ka ibe esiri dịrị n'ihi na onwe onye Igbo bụrụ nwa gụọ ya ibezimakọ anyị jee njem chepụ anyị ahụ ka obodo n'ụwa ụwa si aga na ụwa si emepe anya anyị ewelata ya n'ala Igbo ọ ya wetarala anyị mmepe n'ala Igbo ọ ya wetarala anyị agụmakwụkwọ ọ development union ndị a wetarala anyị wetara atụmatụ ịrụ ụlọ ọgwụ community hospitals maka na o nwebeghị ihe ọ bụla a ga-asị gọọmenti etiti ma ọbụladị oge oge um, colonial times ruo mgbe e nwere independence a ga-asị lekwa otu ihe gbara ọkpụrụkpụ gọọmenti etiti Naijiria rụberela n'ala Igbo wezụkwa oge Zik wụ prezidenti ọrụ yunivesiti mahadum nke Nsụka keriri ihe ọzọ ihe ndị ọzọ nọ n'ala Igbo ma mmiri paịbọn wọta ma ụlọ ọgwụ ma ụlọ akwụkwọ praịmarị na nke sekọndịrị ma dị mahadum ma dị airport ihe niile awụ ihe ndị Igbo jiri aka ha gbakọta ọnụ na isi mbido ya ọtụtụ oge na-awụkarị ndị nọ na mba chetara echiche si ka anyị meenụ ihe a ọ ga-adịrị anyị mma ọ ga-abara obodo uru mana isiokwu anyị ugbu a wụrụzie Igbo nọ na mba ọ ka nwere ihe fọrọ hmm. ọkacha ugbu a Igbo nọ na mba awụzi naanị na Lagos ọ bụghịzi naanị na Abuja ọ bụghịzi naanị na Kano ọ naanị na Port Harcourt na Calabar Igbo nọ na mba buzuru ibu ile anya ugbu a ijee na Sydney Australia a na-eme emume New Yam Festival emume iri ji aha ọkụ gị jee na Auckland n'otu aka ahụ gị jee na Copenhagen ị ga-ahụ ya ma ọ bụla dị Tokyo a na-agbacha mmanwụ Igbo na Tokyo emume iri ji gị gaa na ma ọ bụla Beijing Province Shanghai Hong Kong ma ọ fụzikwarị ịbịa ruo na Amerika, ị ga-ahụ ya na New York enwere ya na Chicago enwere ya na enwere otu ụmụnna na Minnesota enwere ya na e, Chicago enwere ya na Los Angeles ga Amerịka wụzi atụrụ tawa gị ije ruo na United Kingdom n'otu aka ahụ ahụ n'eziokwu eziokwu Igbo nọzi na mba ma ọbụla anyị ekwughịzi ndị nọ na Naijiria anyị na-ekwuzi Igbo nọ na mba nọ n'ofesi nhụrụ naka ka ihe si aga tinyere n'elu ya ụmụ Igbo nọ na mba na-akpa ike a na-ekwu okwu Pfizer ah, vaccine a na-ekwu okwu ndị mepụtara ihe dị iche iche ọ bụrụ ụmụ Igbo mana ka ọ dị ugbu a ala Igbo aṅụbela mmiri tọgbọ iko n'ihe gbasara nchekwa obodo ma ọ fụzikwarị ụlọ akwụkwọ dị iche iche na-emebisi ya na-enweghị onye lelebara ya anya na ụlọ ọgwụ dị iche na ihe niile ndị a rụrụ a na-ajụzi o nwere ihe ka fọrọ na Igbo dị na mba nọ na mba na otu ha nwere ike isi nye aka maazị oke ịma ajụjụ ị na-ajụ yibelụ mgbe ndị ndị mmụọ ozi na-eje imebi Sodom na Gomora wee zute Abraham wee kọrịa etu ha ga-esi wee je Abraham wee sị ya biko ka yọkwa ahụ na ọ bụ na afụ mmadụ ise na-aga emebi ya bụ ọ bụ na afụ mmadụ iri ise a ga-emebi obodo ọ nwekwa ka ọ dị imebi obodo na mmadụ iri ise ndị ezi omume bi ya asị ya mba ọ bụ na elu iri ise na-ama emebi Oche ya sị ya kekwanụ ọ bụkwa na afọ iri abụọ na ise asị ya na afọ iri abụọ na ise na nsogbu adịrọ ọ sị kekwa na afọ mmadụ iri asị ya na afọ mmadụ iri na nsogbu adịrọ o nwee ebe ọrụzi kwụsị ya ajụjụ anyị na-ajụ kịta bụ mmadụ ka anyị na-achọ ịjụọ m maka na ọ bụ na dịka ebraham zara ịjụọ m na Igbo aka nwere mmadụ na na mba aga m asị gị ee eh, ịkpọga afọ ọtụtụ ihe ndị Igbo e na-eme na mba ha nọ ekwuwe okwu ihe gbasata vaccin covid ịkọ na nke ekwube maka etu esi wee chọpụta ife na ọya isi Igbo dị ya ebe ọ bụla ndị Igbo iruo na UK chọwa na ndị praịm Minista ị ga-afụ onye Igbo ọ bụkwanụ na iluo na White House na ndị niile na-arụ ọrụ na ya Igbo dị ya o nwere mgbe Obama na-ekwu okwu si na asụsụ na na-asụ asụsụ niile na be ya kọba asụsụ ndị a na-akpọkwa onye Igbo mụnwa na-achọ ka m chọpụta onye bụ onye Igbo n'ebe ahụ mechazịa chọpụtara m mana ihe m ji ekwu abụrọ na na Igbo na na ụba mana ihe a na-ekwu igbo nọ n'isi n'ebe dị iche na mba dị iche iche ha nọ na-egosi na Igbo na-agba mbọ na ndị Igbo nwelụ ike inye aka na ndị Igbo ife ọgụgụ isi dị n'aka na ndị nwere ike idozi obodo na ya ọ bụrụ na ị na-agụ Times Magazine ị wee na-anya n'iru ya n'izuụka mụ na gị na-ekwu nwaada nọ n'ebe ahụ afọ Igbo ka ọ na-aza anyị mụ ya ọfụma ma nwaada Ngozi okonji wela onye Igbo ka ọ bụ Ịjụ ajụjụ na Igbo anọ na mba na-eme amị nwere ike ime ka Igbo anyị ma na enwe n'ife anyị na-ajụzi iwu kedu ka okenye ga-esi nọ n'ụlọ ewu a na amụ n'ọgbụ kedu anyị emezikwa ka ndị Igbo maka na akụ ruo ụlọ okwu ebe o si na anyị nọ na Rọshia ife na-agala anyị ọfụma mana na ife adọrọ mma na be anyị na onwere ihe anyị na ọ pụtara na o nwere ike ọ bụrụ na ya azọlugo na ya bụrọzi ndị Igbo na anyị bụzi ndị Rọshia ma ọ bụ anyị na-enwe ananya bụ ihe anya sị na nchekwube adịrọ na nwere ka a ga-esi emechite ya mana mmiri ọ na-ejide ọlụ nkịta dịka akụkọ ị kọrọ maka ndị etu esi wee dozie Israel wee nwekwa mba a na-akpọ Israel taa ma ọ bụ India ma ọ bụ ebe ndị ọzọ dị iche ọ ma ọ China ma ọ bụ Japan mgbe ha nọkọtara mechie ụzọ si na ha anọrọ onwe ha ka ha chọpụtagoro ha ọ ndị pụlụ apụ digata nye bụ ihe emego ugboro one na one na ndụ anyị dịka ndị Igbo na tupu ka ndị bekee bịachara fụ anyị ka ndị natalụ ndị esi mba ofesi kpọnata debe ha na Freetown ebidoro ya bụ kọleji a na-akpọ ọ furabe ebe ahụ ka Jai Crowther je Sam Mbakwe so na ndị jelie Maazị Dike bụ Vice Chancellor Ibadan jelie ndị be anyị ụtụtụ jeli ọ ihe ha mụtara eziokwu na mba ahụ abụrọ Naijiria mana ọ dị n'Afrịka mana ọ bụrụ na anyị gafee Afrịka zik anyị na-akpọ afịa ọkwa Amerịka ka ọ bịa mgbe na-eji ike Amerịka ịgụọ Ojukwu ebe o jelewo England ịgụọ Akanu Ibiam ọ UK ọ ndị pụrụ apụ bata webata anyị nekwa n'anya etu anyị si wee nwewe ike ijigide onwe anyị wee ruo arọ ịtọ na Biafra ọkwanụ mmụta sigasị ebe ndị ọzọ bata ka anyị ji wee nwee ike ịrụ ihe ga-echedo nwaanyị ma etu esi ịkọ nri ma etu esi kụzi akwụkwọ ma ife eji ngwa eji rụọ ọkụ ma nke emepụtara ọfụ ọ agụmagụ na mmụta si ebe niile ihe ọ dịzi ya na ya kịta bụ kedu ka anyị nwa bụ ndị Igbo ndị nọ na mba ọzọ anyị na-eje sọsọ ikwu maka afọ anyị anyị na-eje sọsọ ịkpa ka ọ ga-esi anya onwe anyị mma chefuo ụmụnne anyị ka anyị na-eje na anyị bụ ndị Igbo ọ dịkwanụ mma na anyị bụ ndị Igbo na-egosi omume anyị na-egosi ka anyị si eri ji na-egosi ka anyị si agwa mmọnwụ na-egosi ka anyị si eri na-ekwe n'aka mana ọ ga-adịkwanụ mma ka ndị ahụ ihe ha gosiri anyị ka ndị Igbo dị mma ka anyị wenara oyi ụlọ ka akụ ahụ wee ruo ụlọ nya ndị Igbo a ike ịpụta nwa aka na ndị Igbo enwere ike isi ka anyị ziga ọnụ maọbụ anyị nwere ike ịrọta na mba ofesi n'ụzọ dị na mba dị iche iche ma ọ na Russia ma ọ na England ma ọ na Australia ma ọ na Haiti ife adịrọ mma na ya maọbụ ebe ndị ọzọ ife na-esi ike ma ebe ndị ọzọ ife na-adị mma Ha na ya rie nne ihe ọ dịzi bụ anyị na-akpọ oku onye ga-aza I go ask? Who I go ask for If you want to ask me, na who I go ask for Inside life, inside life, inside life, oh. disappointment, disappointment, inside life, oh. Yeah, yeah, Impossibility is possible inside life, oh. Inside life, inside life, inside life, oh. oke n'eziokwu eziokwu anyị agụsịala ihe ndị Igbo nọ na mba a na-eme ma ọ bụ ụmụaka anyị na-agụ akwụkwọ ijerugodi ma ọbụla dị na Facebook eh, corporate headquarters ụmụaka na-akpa mkpamkpa ihe niile a na-arụ na Fesbuk ọtụtụ n'ime ha bụ ụmụ Igbo mm-hmm. ịga ruo na Microsoft isiokwu m abụrụzie ka ihe isi kwụrụ n'ala Igbo taa ọwụ na mma agụba adịghị nkọ ka ọ bụ na Mgbeka amaghị isi ala ajụjụ m na-ajụ <laughs> ihe m ji ajụ ajụjụ a bụ na ma ọ bụla anyị nwa bụ ndị nọ na mba Amerịka maka na e, ele anya anyị ga-asị na anyị nọ mba Amerịka na-akpanyere ndị nọ n'ụlọ nkata ele anya ndị nọ n'ụlọ na-ele anya ihe ndị nọ na mba a ga-emere ha mana ọtụtụ oge ka m na-ele eche ihe a ọ na-adị m ka ihe na-arịa ihe nọ na ịnọ na mkpuke nọ n'isi ala ubi ọrụ na anyị ghọtara ihe m na-ekwu ọ na-adị m ka ihe nọ n'isi ala ubi bụ ihe nọ n'ala ọhịa olee otu a ga-eme ihe a maka na ịbịa n'ụlọ enwere ọtụtụ ndị maara ihe ndị isi zuru oke ndị nwere ọgụgụ isi mana ọnụ ha anaghịzi eru n'okwu ndị ọ dị ka ndị ọnụ ha na-eruzi n'okwu bụ ndị na-anaghị eche banyere ka obodo ọ ga-esi dị mma kama ihe a na-echezi ka ọ ga-esi dịrị ha abịaruo na mba ebe anyị nwere ndị nọ na gọọmenti haus anyị nọ na ndị nọ na White House anyị nwere ndị na-arụ na Congressional Legislative Offices iruo na na UK enwere ndị nọ na Parliament ọbụla dị na Italy enwere ndị wu ministers ị bịa na agụmakwụkwọ ndị dị ka anyị nọchi ebe a na-arụ ọrụ na-akụzi na mahadum abịa na ọrụ ahụike ndị dị ka eh, Dr. Ejike ha eh, eh, Ngozi Ezike ha Ogbuagụ ha nọchiri ya na achọwa ihe e kwuru bụ eziokwu ọ dị ka a sị chọwa a na-adịghị achọ ya achọ igbo nọ na mba na-eme ihe na-ada ụda n'ebe dị iche iche ma ọ bụ na mpaghara agụmakwụkwọ na mahadum maọbụ na ahụike maọbụ na ihe gbasara faịnansị ma kpọọ ya ebe ọ masịrị gị anaghị achọ ya achọ gịnị meziri olee mgbe Igbo bidoro when did that disconnect disconnection happen anyị bidoro ndị Town Development Union rụrụ elementary school rụọ secondary school rụọ hospital ụlọ ụlọ ahụike rụọ tinye ọkụ latrik rụọ pipe on water agara m na Naijiria na Mee na-agbafe na Nekede secondary school ọhịa ruchigide Nekede secondary school ọtụtụ ụlọ klasrum erekasịcha mana ihe awụ e, ụlọ sekọndịrị skuul ndị mmadụ tụrụ ego ndị nọ Lagos ndị nọ Abuja ndị na-ebe niile eweta ego ma ndị na-ala bekee eweta nye aka arụọ ụlọ sekọndịrị skuul taa ụlọ akwụkwọ ahụ na-adakasị adakasị mana ịbịa na Nnekede ma ndị nọ n'ụlọ ma ndị nọ na mba ha nwere ọtụtụ ime ha wụ prọfesọ ha nwere ọtụtụ n'ime ha rụrụ ahịa dịka kọmishọna sekretari of steeti sekretari to the state gọọmenti ụfọdụ n'ime ha wụ magistrates judges agụwa ndị wu ndị e, dibịa bekee na-ahụ maka ahụike ọwa aja tawa kedu ihe mere sekọndịrị skuulu na Nnekere ga-esi dị otu kedu ihe mere sekọndịrị skuulu na Ara ga-esi dị otu kedu ihe mere sekọndịrị skuulu na Egbu kedu ihe mere sekọndịrị na ala. ga-eji na-erekasị ọ wụ na eke amaghị isi ala ọ bụ na mma agụba adịghị nkọ olee ihe wụ isiokwu maka na ọtụtụ oge ma ọbụla dị ndị nọ na ofesi na-anọkọta sị na a na-akpa nkata ka a mara ka a ga nye aka gaa rụchie ụlọ akwụkwọ na-adakasị adakasị ka a rụchie ụlọ ahụike na-adakasị adakasị mana ihe niile a emechaa ọ dịka onwe mmiri a wụrụ kọrọ n'azụ maazị Ejike olee ihe wụ isiokwu ndewo ndewo ị m aga m ebido enweele mgbe anyị kpara nkata na-asị elee ihe mere aka ntụtụ ji shi ihe n'ụlọ onye ọbụla e nyere ọrụ kama ọ ga-arụ ọrụ dịrị ya ya chọwa nke ọ ga-ezu ma chetakwa na mgbe igbo igbo e ga-enye mmadụ tinye mmadụ oji ya gaa oji lata enwe ihe fọrọ ya ejikwelekwe na ihe fọrọ ya anyị atụle na-asị na ihe dị iche wụ na ihe a kpọrọ ọrụ bekee na ndị Igbo anabataghị ya na mmụọ n'onwe ha ka ha na-arụrụ ọrụ nọọ bekee ka a na-agara oji ya wụ enwe nke ịdọbitere ọ bekee mgbe bekee lara anyị echefuo na o tele bekee lara akwa ya ụtụkwa ọrụ bekee na-eri n'aka ihe m jicha ibido ebe ahụ bụ na ịjụọ m ebe mmiri shiba n'opi ụgbọgọrọ aga m asị na mgbe Igbo hapụrụ ịgba izu wee kwekọrịta lekwa ebe anyị na-aga mgbe anyị kwuru okwu Igbo Union ndị Igbo Union onye ọbụla ma ị nọ Kano ị nọ Kaduna ị nọ Lagos ma ị nọ e, e, e, n'ime n'ụlọ nke ọbụla ị nọ uche gị nọ na lekwa ebe Igbo na-aga ọ rubedile na ịhụcha ahụ ihe bekee na-akpọ the big picture ị ịghọtara na enwere ebe a na-aga ebe a dị mma ile anya ihe dị iche ugbu a igbo enweghị ebe ebe igbo na-aga ihe anyị nweziri wu onye ọbụla agara onwe enwere ihe maazị ụkọchukwu kwuru tupu anyị ebido kpawa nkata n'abalị a na-ekwu maka ndọrọ ndọrọ ọchịchị adọrọ maka e, ndị nga ha bi Amerịka adọọla ndọrọ ndọrọ ọchịchị wepụta otu onye si ọka ọwụghị ewu onye isi abalị abụọ ọ baala ụgbọelu pela gahụ igwe obodo ha ha na-ajụzili ya ah, ah, nna elekwenu <laughs> e, etinye gị etinye ịgbarala gị ahụ igwe elekwenu ndị ọzọ asịa mba ọya wụ onye isi okwupụta n'uche m ọya na ekwu ịpụtazie onye ọbụla zọtaranụ banye n'ọchịchị agbanye nkịtị ihe ọbụla o wepụtara ọya wụ ihe anyị ga-eso ma ọ dị mma ma ọ dị njọ anyị esoro na-aga ọ bụghị otu Igbo dị maka na Igbo na-awụ a ga-atụle ihe gbanye iyi izu wee ekwe ebe a na-aga ọ ka m ji na-eche na ọ bụrụ na Igbo ga-adị mma ihe mbụ ihe mbụ dị mkpa na ga-eme wuo a ga-agba izu wee sị lekwa ihe Igbo lekwa ihe Igbo dị mkpa na Igbo ga-eme ka eweghachite ala Igbo tupu ekwuwe onye ga-agara anyị oji tupu ekwuwe onye ga-alụrụ anyị ọgụ tupu ekwuwe onye ukwu ma onye nta ka anyị burugodo ụzọ kwekọrịta lee ihe dịga mkpa e e, dị mkpa ka emee n'ala Igbo dị mma n'uche m ọ ya wụ otu ihe anyị na-enweghị ọ ya mere onye akpọlitere ekpọọ ya gọvanọ nke mmalite ihe na-eme ihe masịrị ya onye ruo gọta ya eche ya fotosi anyị arụchaa flyover n'ọkụtụ ijie ya ada ee onye ga-atụtụrụ rụọ e, e, e, health center na local gọọmenti niile rụọ nnọọ pente edewe enweghị ịzụtụ ịzụhụ otu onye ga-arụ na helt senta oke na ngwere were ya mere ụlọ ọya wụna igbo enwezighị planin mm-hmm. and Enweghị a na-anyị e, mahụ ebe Igbo na-aga elekwana otu ị ga-esi taa mmadụ ụta si ya enyi ebe ịkwa ya ga ọkwaghị ebe anyị kwesịrị ịga maka ọ na Igbo ma ebe ha na-aga ọ ga-adịrị anyị mfe ịgwazi mmadụ eh, eh, mm, mm, mm, ihe awụghị ihe anyị kwekọrịtara laghachite azụ lekwe nga anyị chọrọ ịga ọ bụghị nga ịkwa e ya aga uche <laughs> eh, ịrụtụla aka n'ihe buru ibu maazị Ejike ah, mana otu ihe m ka nọkwa ajụ n'ime ya wụ ọ dị m ka ka ọ dị ugbu a na ihe na-arị anyị ma ọ bụla ma ndị nọ n'ụlọ ma ndị nọ n'ofesi na ndị anyị isi zuru oke ndị nwere echiche ime ihe ka ọ dịrị onye ihu mma dịrị onye azụ mma abụghịzi ha bụ ndị nọ n'isi na-akwụ ụgbọ ndị nọzi n'isi na-akwụ ụgbọ ndị na-eme ka ndị na-achọ ka olee otu ọ ga-esi bara m o nwere ihe nwa amaala onye Zulu South Africa Sizwe Sikamuzi dere ebe a onye m jiri wepụta ya si the bitter truth is that black professionals are not out there looking for solutions to the problems facing Africans. They are simply hustling to make enough money so those problems problems no longer apply to them. ọrụ maka ndị chọrọ ịnụ ya n'asụsụ Igbo ọ sị na eziokwu nke ewe eziokwu n'elu ilu n'ọnụ bụ na ndị isi ojii wu ndị amaara aha ha kwesịrị ndị wụ na-agba mbọ a na-azị agba mbọ ka ha lee ma ha ga-enwe otu ha ga-esi wepụta ka ihe ga-esi ka enwe ike gbochie ihe aramahụ na-enye ndị mba ojii nsogbu kama na onye ọbụla na-agbazi mbọ ịkpata ezigbo ego tinye n'akpa ya ka ọ bụrụzie na ihe aramahụ ahụ agbasahụzi ya ọ na-eche m echiche na dịka ị kwuru onye e, maazị oke ịrụtụrụ aka ihe maazị oke kwuru tupu anyị bido onye ahụ pụtara ka ọ bụrụ onye isi na ndị Nnewi bi na Amerịka a ka họpụtara ahọpụta ekwubeghị okwu e, e, okwu ọrụ ọ ga-arụ dịka onye isi maka ijikọta ụmụnna ya ndị nọ na Amerịka ya gbarala gawa na nke igwe n'ụlọ gịnị ka ọ gbara ji ime ka echie ya chief ka ọ banye ndọrọndọrọ ọchịchị Ndọrọndọrọ ọchịchị ka eme ka obodo dị mma ọ dị m ka ihe ọ na-agba mbọ wụ ego akpa ya ka anyị anwụ na-abụ ihe na-esogbu onye ọ bụla a na-akọhụ a ga-asị ka enwe ike gbakọta n'ọnụ mara ka eme ihe a ka ọ bụrụzie na ọ gbasahụ ya ya ụfọdụ ihe ndị ụfọdụ ndị mmadụ akpọla ya stomach infrastructure ụfọdụ na-ekwu na ya nwere o nwere otu onye mụ na ya kwuru okwu n'oge gara aga ya sị m na a na-asị na Naijiria Naijiria ga-adị mma Naijiria ga-adị mma na onye ihe deere mma dịrị ezinụlọ ya na Naijiria adịgo mma Otu n'ihe niile Maazị Ejike kọwara ọ dị ka eziokwu eziokwu ihe a maazị Sizwe kwuru ọ gị ka o so n'ihe wu ihe na-enye anyị nsogbu maka na eh, asị m na ka ọ dị ugbu ọ dị m ka ihe nọ n'isi ala ubi nọ n'ala ọhịa ekwelụ m n'ife maazị Sizwe kwuru onyenwa o so nsogbu anyị o nwere etu ọzọ etu o si wee kpọọ ya eziokwu na-enu inu n'ọnụ ee eh, ọ na-enu inu n'ọnụ a mana eziokwu bụ eziokwu ya bụ eziokwu bụ ndụ ife ka mkpa ka anyị gwa onwe anyị eziokwu ihe ọzọ maazị Ọbasi na ịgba izu na nkwekọrịta adịrọzi maka onye nwa melụ n'akụkọ anyị na-akọ agbabeghị izu mmadụ ebinye jebe ije ije onye ziri ya gị na onye kpara ilu ajụọ gị onye ezite gị esi na ka ekwana ihe ịbịa ịfụrụ na onye ahụ nwere ihe o bu n'obi ojikwa ịgaba nke maka na agbabeghị izu etu a ga-esi wee jee mhm. mana ọzọ dịkwa ka ya wụ ọzụzụ etu esi azụ maka na nkwu ihe ọ ga-adị ka nke a na-asị na agbụrụ ọbụla na-ebo agbụrụ buru ụzọ ebubo mana ọ bụrụ na ọkụkọ rapụ kwọm kedu ka ọ ga-esi ka ife ọ ga-eji ụmụ anyị afụnanụ ka ọ na-adị ife ọkụkọ jizi ya azụ ana Igbo bụ ego na onye kpata ego na nsogbu ya na mana ya ha wụrụ omume Igbo ọ bụrụ etu esi izu m ọ etu m si ghọta ọ nwee ike ịbụ na mụ nwa aghọtara mana ntụnye ya bụ ihe ego abụrụ isi anyị ebubego ego ụzọ ọ bụrụ nsogbu maka na ọ bụrụ na ọ bụrụ ego ka a na-achụ na anyị na-achọ ndozi obodo onye rapụrụ ụlọ dịka ndị mgbe ochie rapụ mgbe Zik rapụ bịawa Amerịka nata ọ bịara ọ bụrụzie igede gbachiri ụzọ na Ọnịcha o bido chọba ka a ga-esi nwee ike ịnapụ ndị si esi bịa ọchịchị nyeghachi ya nyebe anyị ụfọdụ nwere ike ịtị ụta na okwubere okwu ihe gbasatalụ mpaghara niile a na-akpọ Naijiria karịa nke ndị Igbo mana ya bụ echiche abụrụ ike ga mee ka abụrụzi ya ide bụrụ ichie ihe ọ chọrọ bụ ka anyị nwee ike ịchịgwa onwe anyị ọ bụrụ na anyị nekwana ndị ya ma ụfọdụ ndị akpọgoro afa ma mbụ ọnụ oji ike ma akanụ ịbịam ndị jere akwụkwọ ebe dị iche iche maọbụ ndị ya na ya ma tupu eje akwụkwọ ị ọtụtụ n'ime ha enwere ụlọ akpọrọ afa na ha nwa ji blọkụ rụọ na be nna ha mana ha na-achọ ka a ga-esi wee rụọ ọrụ obodo ọrụ zọpụta ọzi kịta maazị ọbasi na-ekwu maka health senta ọ na-aba alụzie oke na ngwere biri na ya health center na nke na a ga-eji nnukwu ego wee lụ health center. Imerime n'ime anyị ụlọ ụlọ n'ala Igbo biri n'ala bekee oke na ngwere binye maka na obi ama ekweghị ịrapụ nwanne gị ka ọ nọ na ya bụ ụlọ o metọsịa ya mana obi ga gị ịrapụ etu na oke na ngwere ka ha metọsịa ya <laughs> obi ama ekweghị itinye ndị rent ya ma ọ bụ iji ama mee ihe nwere isi ndị mmadụ nwere ike ị na-alarụ n'ilo ọ gbasara gị mana ya bụ oge ụfọdụ akpọ ya family law maọbụ akpọ ya vacation home maọbụ akpọ ya village house ma ndị bi legos ma ndị bi Ilọrị maka na ife anyị na-achọ bụzi ka onwe anyị ama m ụmụnna m na-akọrọ m etu nna ya mgbe o bipụrụ ebipụ o si n'obi ha bipụ na etinye na nwanne ya nwoke si akpa mgbe ahụ na ha na-eti mkpu maka na o nwere ọfịa dị n'etiti na abụọ tupu ndị mmadụ adịba mana ebe nna nna m bi n'ụlọ aha ka nna m bi enwe ike mgbe anyị rere nne wee lụtakwuo nke etinye na ya ka o wee bata anyị ọlụbara ka ya lụjuo ụlọ maka na ya chọrọ igosi na ya bụ ide ama m na o nwere ike ọ bụrụ ka ife si na o ike ọ bụrụ na o nwere ego m ife ndị ọzọ na mana ihe m na-ekwu bụ na anyị arapụo ife ife bụ isi anyị arapụghị ife kwesịrị ịbụ ife bụ mkpa anyị chọwa ife a nwere isi na ife nwere ka o si enye anyị maka onye ahụ lụrụ ụlọ tata ọ bụrụ na ọ wụnye na-azụ afịa afịa daa echi ọ ga-eri unu eri ọ nwanne gị ahụ ị chọrọ ka ọ bịa nwee ike ibi n'ụlọ gị ahụ ka ị ga-agbakwukwazini na nke ya ọbịa biko anyị maka mbido nya bụ ife bido na mgbe a nụrụ agha o nwere ndị gbanatalụ asị ha ngwazienụ na mgbe unu pụrụ bido ofesi na-eme ka o si so unu maka na unu enwee n'ego kịta ya abịaghị mmadụ niile gwere niile makpuru amakpu ịmazi nke afọ na-arụ abụrụ nsogbu ama m na ụfọdụ ihe okwu ahụ ma ụfọdụ ihe ndapụta ahụ na mmeri emeri n'agha nwere ike isocha n'ihe melụ mana nke ka nke na ịjọ mgbe ọzọ iji wee hapụ tupu nye okwu ahụ n'aka gị Moses ama m nọ na weme nkọwa akụkọ Baịbụl Moses ka nne na-azụ ya maka adaeze o nwere ofu ife akwụkwọ nsọ gwara anyị na ọ na-agwakwa ya chetakwa ọ sọkwa gị biri na nke adaeze biri n'ime be eze chetakwa na Igbo onye Hibru mere nwoke mara onye ọ bụ mana anyị amarozi onye anyị bụ maka na ọzụzụ aha adịrọzi ọ bụkwa na icheta Esta nwanne ya nwoke gwalụ o jee soro ibe ya mee mee ife nkiri E, eze kpọrọ ọ bụrụ nwunye ya nwee mgbe o lụọ ya nwaanyị nwekwara ike ị na ebe a na-egbu nwunye eze egbusisi ya ndị be ụnụ maka ụmụ akwụkwọ na onwekwara ike ife iji wee bụrụ nwunye eze wee bụrụ oge kịta ụka iwe zọpụta ndị be ụnụ na ife abụrụkwa maka sọsọ nke gị ịchọzikwe na gbuo bụrụ e, nwunye eze na chukwu ya esi ebe ọzọ kpọpụta ndị ya eme ife nwaanyị gbakọ eme ife o kwesịrị ime ka e wee zọpụta ndị be ya anyị na-eche mgbe ife siela ike mgbe akpọ asịzi anyị o nwekwara ike ọ bụrụ maka na ife ya adị njọ ka Chukwu ji wee m unu wee pụọ ofesi ọ bụrụ na anyị na-eche ka m gwazie na anyị oge ahụ eruona maka ife esie n'ike ife adị na njọ onye ọzọ a na-achọba anyị nwa ee maka oge ahụ eruola n'ihi na ka ọ dị ugbu a the Eastern Nigeria is underwater. mpaghara ọwụwa anyanwụ Naijiria ọkacha ala Igbo adaa na mmiri ma enweghị ihe mere ya ka anyị na-ekwu okwu lee ihe mere na nso nso a Eh, onye si ya bụ gọvanọ Imo steeti gara kpọta Buhari ya bịa mepee ụzọ ụzọ ọwụ ya ọ briji na ovahed briji ọ na-awụghị ya rụrụ ka a na-ewere mmiri na-asa okporo ụzọ na-epenti ka Buhari bịa ọtụtụ ihe merenụ ka a na-ekwu okwu a onye isi ala bụ Maazị Buhari enweghị ụdị ike ọ maghọdị aha onye ọ bịara n'ụlọ ya <laughs> nke ahụ nke mbụ nke ọzọ abụrụ na o kwuchara sị mgbe ọzọ ị ga-akpọ m oku a ọzi mgbe ọzọ ị ga-akpọ m oku ịbịa njem ụdị njem a ọsị aga m akpachapụrụ anya mhm. I be very careful. Onwebe onye jụrụ Maazị Buhari olee ihe okwu a pụtara gịnị enwere ike kpọkwa ya nkwugharị okwu dịka otu o si eme mgbe ụfọdụ dịka onye na-ama ihe mana ọ machakwa ihe maka na sị na ọ maghị ihe ọ gaghị ekwu ihe ndị ahụ o kwuru n'oge gara aga butekwara ekomoko ọsị the dot in a circle nwoke ahụ ma ihe ọ na-eme mana ma onye ziri ya onye kpọrọ ya ọbịa na ndị nabatara ya na ndị ụmụ nwanyị na ndị niile gụrụ egwu ejiri nabata ya o nwee onye jụrụ ya sị Maazị Buhari biko kedu ihe ahụ ị kwuru isi hopu ụzọ dị mgba mgbe ọzọ ị ga-akpọ m odiokwu a aga m akpachapụ anya m ọ pụtara gịnị ọ bụladị maazị Hope ụzọ dị mma n'onwe ya ka ọ ka na-ekwu okwu a ga-akpọkwa nke ahụ mkpughere ọnụ ọ sị na maazị Prezident dị insensitive to the people of Imo Steeti. Ọ ga-abụ na ya amụtaghị ihe sensitive. a na-ekwu ihe ndị ọ a na-achị ya ọchị na-achịfe ya ọchị ọ dịka mgbe mgbe maazị Idi Amin gara England akparịchaa anya na-eji eme ihe akaja ma na-emekwa ka gasị na ha nyere ya nnukwu nnabata ọ dịka onye na-amaghị ihe ya sụrọ ha ya n'asụsụ ha n'asụsụ bekee sị ha you have fed us and we are fed up when you come to Kampala we shall retaliate ndị bekee achịa ya ọchịchị na oyibo ọ na-amaghị asụ ruzie mgbe ọ bịara ya sị ha na ha ga-esekpuru ala bịa hụ ya ebe a nọ mgbe ahụ ka o ji dowe ha anya isiokwu abụrụ. bụrụ ihe niile a na-emenụ n'ala Igbo ka a na-ekwu ndị nọ n'isi ndị maara ihe anyị nwere ndị maara ihe mana ọ dị ka ihe otu ihe na-arịa anyị wụ ihe a maazị Modibo Keita kwuru ebe a Modibo Keita wụ onye mbụ prezident mbụ n'isi ala mbụ nke Mali oge Mali nwere independence 1960 when the citizens of a nation deem their most accomplished thieves as the most electable then they lose the right to complain when theft becomes their national creed mm-hmm. ileba ya anya ka ọ dị ugbu a ọ anyị na-arịa n'Imo steeti ọha anyị na-arịa anyị na-arịa n'ala Igbo niile ka ọ dị ugbu a maazị Ejike hmm. ee asị otu aka arụtala mmanụ o zuole ala Igbo niile ee maka ile anya ihe anyị nwere akpọrọ ndị ọchịchị ndị iberibe ha dum ha dum ọ dị mkpa ka arụtụ aka maka dịka isi kwu na mbido anyị akpọkuole ndị gụrụ akwụkwọ bi n'ụlọ anyị akpọkuole ndị e, isi ụka bi n'ụlọ anyị akpọkuole ndị e, ndọrọ ndọrọ ọchịchị bi n'ụlọ si onye ọbụla pụtanụ ka a mara ihe a ga-eme nsogbu a nlecha anya aga m ata ha oke ụta ledala anya ihe na-eme ugbu a ee Imo steeti enwurula ọkụ kwa ụbọchị kwa ụbọchị agbagbuo onye agbagbuo onye onye egbuo onye ọ na ndị uwe ojii egbughu ndị ọchịagha egbuo ọ na ndị ọchịagha egbughu ndị unknown gunmen egbuo ndị amrọba egbuo ndị fulani herdsmen egbuo mgbe onye ọbụla ndụ ya wụzi izere isi onwe ya izere isi onwe eledu mgbe ọ na-enwe efe chewe ọdịmma obodo ya wụ e, nnọtụ masị ka emetụrụ ha ebere n'ihi na ọkwanụ e, e, onye rijuru afọ ga-enwe ike n'ala chee uche go ask? Who I go ask? No. Oh, Impossibility is possible. nchara ihe ahụ malaghachikwe ebe m ile anya ahụ na ndị ịma maka otu World Igbo kọngres si bido otu o si emegekwe n'ihe mgbe o bidochara mgbe World Igbo kọngres bidoro n'obodo a ndị nọ n'ụlọ ọmashịghị ha n'otu n'otu enwe ọmashịghị ha katụma ndị na-awụhụ ndị Igbo n'ihi na enweghị mpaghara Naijiria ọbụla chọrọ ịnọkọta were ekwentị nụ na ndị Igbo agbakọtawala ọnụ na-agbakwa izu ọzọ otu a ka esikwe gaa nnọọ marakwa nnọọ ele ihe unu na enyeweghị ihe ha na-eri ee e, ihe bidoro ka ọma abata ewere naanị m naanị m ka m rie n'afọ m ka m rie n'afọ m tụtụrụ nnukwu ọganizeshọn bụ afọ na kemgbe World Igbo Congress ọtụtụ ọganizeshọn ebilitele Igbo World e, e, Igbo World Assembly e, Council of Igbo States of America nzukọ ndị Igbo nke ndị Britain nke ndị Germany onye ọbụla onye a na-eme na-eme na-eme otu ihe ha niile nwekọtara ọnụ ebidogodi ihe n'anya ọma mgbe a na-emele otu elekshọn na elekshọn abụọ egobido onye isi ihe dum ekpu afọ na ọ ya ka m jikwa laghachite ebe m nọ na-ekwu na ihe anyị nwere ike ime dị iche wụ ka atụnyekene alụ n'isi ele ihewu mkpa ndị Igbo ele ihewu mkpa ndị Igbo lee ihe anyị chọrọ otu abụọ atọ anọ ise ị na-azọ ị na-adọ ndọrọ ndọrọ ọchị ị na-efere onye ọha aka lekwa ihe Igbo chọrọ ka anyị wepụtagodo ihe Igbo chọrọ elee ebe anyị na-aga ka obodo ebe anyị na-aga ọkwanụ isi na-aga Legọs gị pụọ n'hed e, brij on chọwanụ bọọsụ eji aga Legọs ọ na ya amaghị ebe anyị na-aga e si ebido ihe ebido ya wụ na n'uche m nke a ana m ekwuzie maka ndị bi e, na mba site n'anwa bi Amerịka na ndị bi na mba niile a ga-achọrịrị ụzọ anụmasị ka abịakwa tuwo otu ọzọ nọ ka a mara otu e ga-esi gbuo izu a wee wepụta ihe anọmọ ise a ga-asị lee ihe dị Igbo mkpa ekwuo ya ekwuchie ya ike agbasa ozi a obedile na mmadụ gara zọrọ ọchịchị na-eme ihe na ekwechighị ekwechi ka o doo mmadụ niile anya na ọ bụghị ihe anyị kwekọrịtara ka nwoke a ọ nwaanyị a na-eme aka m nọ na ya maka ahụm ụzọ ọzọ ahụ m ụzọ ọzọ ị e ga-enwe ike ibido tụgharịwakwa Igbo ha ihu n'ebe kwesịrị ekwesị Igbo gawa uh, <laughs> ya bụ na ọ bụrụ na ile anya nkata anyị na-akpa taa n'ihi na oge anyị akọwala akọwala kpọrapụ ihe ọ dị ka otu ihe anyị na-azabeghị wụ otu Igbo nọ na mba ga-esi nye aka n'ihi na dịka ya pụtakwa n'isiokwu m na ihe na-arịa oke nọ n'ụlọ mm-hmm. na-arịa oke nọ ma oke nọ n'ụlọ ma oke nọ n'ọhịa otu ihe na-arịa anyị ọ na aruo n'ụlọ na-enweghị ndị maara izu ga-enwe ike chịkọta dịka ọ dị ebe a mana isiokwu ozi na ndị ndị wu ndị isi zuru oke ndị isi rụrụ ala abụmụzi ha wụ ndị nọ na isi oche na-akwụ ụgbọ Eh, ya wụ na mgbe o ruru nke na dịka maazị oke rụtụrụ aka na mgbe maazị Nnamdi Azikiwe batara na-abanye ndọrọ ndọrọ ọchịchị ka Naijiria nwere onwe ha ka Afrịka nwere onwe ha omega ahụ maka onwe ya omega maka ọdịmma nke ndị niile ma ọbụla dị ihe anyị na-erite taa n'uru dịka abụrụ na obodo nwere onwe ha wụkwanụ n'ihi mbọ ya anyị hụrụ mbọ a n'ebe dịka maazị Awolowo anyị hụrụ mbọ a n'ebe ndị dịka maazị Nzeribehu anyị hụrụ mbọ a n'ebe ndị dị ka maazị M.Y. Ọkpara anyị hụkwara mbọ a n'oge Second Repọblik n'ebe ndị dị ka maazị Sam Mbakwe isiokwu a bụ ozie taa olee ndị ndị na-ejere Igbo ozi ma ọ nọ n'ụlọ ma ọ nọ n'ama olee ihe webumnuche anyị ọ dị ka ihe anyị kwesịrị ịbanye n'ime ya ugbu a wụ ịchọwa ka a ga-esi lee ndị niile a nwere isi ghọtara ihe mmepe obodo n'ọdịnihu na-elepụ anya elepụ ọ naanị ile anya taa na ka m ga-erite taa chọwa otu a ga-esi mee ka ha ka onye ọbụla lọghachite nye aka tinye ọnụ n'okwu kara na anyị ga-ahapụ ndị omekome na ndị eriju afọ dachie ụzọ na ndị aṅụrụ ihe na ndị iche na ha mma ihe mana Eh, unengene na-akara ha mma n'ihi na eh, dịka Aristotle kwuru if you refuse to take interest in the affairs of your of your city of your state you leave room for the fools to run the affairs of your nation and of your life. Ah, ọ bụrụ na onye chekwa na dịka i kwupụra maazị oke ah, na anyị anọrọ na na obodo oyibo n'ihe adịrịla anyị mma anyị echefukwala n'ihe na-eme na Ferguson anyị echefukwala Floyd George Floyd anyị echefukwala Los Angeles anyị chefukwala Amadu Diallo of New York anyị chefukwala na ndị a niile otu ihe jikọrọ ha ọnụ ha bụ ndị isi ojii anyị chefukwala maazị Trump otu ihe jikọrọ ihe jikọrọ ihe ndị a na ọtụtụ ụfọdụ ọtụtụ ndị ndị aka ji aka n'obodo a ha ahụghị onye ọbụla bụ onye isi ojii dịka ga-asị dịka ọbụladị ndị a mụrụ amụ obodo a ụfọdụkwa anyị nwa bụ ndị bịara njem enyezi anyị akwụkwọ obodo a onye echefukwala na ihe ejiri ha n'ebumnuche ha anyị esoghi biri ma Esta ọ dị mkpa na-echetere ya ahụ ya mara ọ dị mkpa na-echetere ya Daniel Mishrak na Abednego oge ha nọ na Babilọn ọ dị mkpa na echetara ya Moses ọ dị mkpa n'ihi na ilewa ka ma ọbụla dị ndị China na onwe ha nọ n'obodo a ozugbo ọbụla a chọwara amara ka o nwere onye na-egosi onye na-ewere ihe Eh, intellectual property eh, enye ndị China achọwa ndị China wụ ndị ma bụla the Chinese citizens Chinese who are Chinese Americans they are the first suspect n'ihi na o nwere ndị chere n'obodo ahụ nke ha ya ịkpacha ego niile kpacha mechaa ihe niile ma icheta ya ebe isi bịa ah, ọ ga-enye nsogbu ya wụ Igbo nọ na mba na Igbo nọ n'ụlọ ụbọchị na ha agalụ ah, our territory is going water. ndị iro anyị akparala anyị aka ka anyị ka nọ n'elu ya na-achụgharị ihe niile na-enwe nke ọ ga-enyere anyị aka if we don't wake up now in fact it's already getting late anyị kwumere kemgbe si ọ dị mma ebido n'ehihie chụwa ewu ji tupu chi ejie mana ka ọ dị ugbu a chi ejiela ejie anyị ka nwee ọrụ nwa mpalaka anyị ji n'aka anyị nwere ike ije hụ ya mana amaghịzi <laughs> m otu ọzọ anyị nwere ike mmanụ na ha agwụ mmanụ na ha agwụ e, n'ime ya mm. <laughs> maazị oke biko kechiere anyị okwu a <laughs> n'ihe anyị ọ bụrụ na nke a bụ na-ege anyị ọ dị ọtụtụ nkata anyị kpagoro li ga dị na fesbuk ọ bụrụ na ị na-anya na ọgbakọ Igbo Heritage Institute ị ga-akpụ nkata one na ahụ ịchọkwa anụ inweta ya na pọdkast ebe ọ bụla ị na-enweta ya bụ ozi pọdkast chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo anyị na-akpa ya bụ ụka kwa izu na ọnụ ụtụtụ Satọde obodo ọbụla ị nọ inye anya n'Igbo Heritage Institute ọtụtụ ebe ndị anyị na-ezigasị ya na Fesbuk ị ga-ahụ anyị biko mee ka onye ọzọ nweta ya bụ nkata ka gị na onye ọzọ kpakpanụ ya bụ nkata kpalụ ya n'isi ka akpa akpa dịka anyị sikwu alarụ n'ute akpa akpa akpa nwee nkwekọrịta ije wee wụrụ maka na ụka bara akpa bụ isi ka eji ekwe ya etu a ka ọ ọrụ anyị n'ọnụ afam onwe m bụ oke ụkọchukwu anyị ga-ezutekwa ụnụ n'izuụka na-abịa ịga n'iru ịkpa ka ọ ga-esi dị ndị Igbo mma ndị mụ na ha nọ n'itata bụ maazị Ejikeme Ọbasi na ụkọchukwu Austin Ọkaigbo Igbo onye na-ebe ọ nọ ya gaziere ụnụ ka anyị fụọ na isi akwụkwọ ka anyị mara ka ọ ga-esi dịrị Igbo mma ọ dị na ọ ya dịrịnụ mma kachifonu